Akwụkwọ juru n'ọhịa, ma abaa achọba ọkazị e ji esi ofe. Akwụkwọ juru n'ọhịa, ma abaa achọba ọkazị e ji esi ofe. There are many types of leaves in the bush, but people go in purposely to seek out useful and valuable okazi leaves for making soup.